ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị baptizm mishonari Association nke afrịka gbara gburugburu ka olu ya si erite unu aka n'ogede ugbu a ọ bụkwa site na ime olọgwuelu nke dị n'ime ibadan na steeti nke naijiria ka olu a si eru nso n'oge dị ugbu a na ịga n'eru n'ụbọchị nke taa ije anyị ga-eji nwee ihe ntụgharị uche na ngụpụta anyị ga-esite na akwụkwọ mkpughe mkpughe isi nke iri na abụọ ga-agụ amaokwu nke iri na otu mkpughe isi nke iri na abụọ amaokwu nke iri na otu ndị ahụ wee merie ya n'ihi ọbara nwa atụrụ ahụ na n'okwu ama ha ha ahụghịkwa ndụ ha n'anya ruo ọnwụ ka chineke gọzie okwu ya nke a ka onye anyị ndụ gozikwa n'anya n'ogide ugbu a ka anyị keta oke nke chineke kere anyị n'ụbọchị nke taa n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụ anyị n'ụbọchị nketa ga-abụ ọbara jizọs ọbara jizọs bụ ihe isi okwu anyị n'ụbọchị nketa ọ bụ na anyị lee anya ihe gbasara ọbara akwụkwọ nsọ mere ka anyị mata sị na na ndụ dị ọbara ndụ dị n'ime ọbara site eri na akwụkwọ jenesis anya furu na mbụ na awụfuru ọbara ọbụladị mgbe ebelu gọrọ chụrụ aja nye chineke chineke jikwa n'aka ya mgbe ebraham jiri ji achụ àjà iji azik wee chụọ àjà ọbara dị nye chineke anyị fụkwa na ekwuru okwu ọbara ọbara dị mgbe e gburu na bụ nnukwute oke ebili iji wee chụọrọ chineke àjà ọbara bụ ndụ ndụ dị n'ime ọbara ya kpatara na nnukwute oke aja ọbụla nke ndị ụwa ya achụ ọbara ya esonye na ya ụfọdụ iji ọkụkọ were achụ aja gbufe ọbara ya ụfọdụ iji atụrụ na ehi were achụ aja ụfọdụ ijikwa n'oke nkịta were achụ aja ụfọdụ iji ehi na nnukwute ebili were achụ aja ka e wee kwufuo ọbara ụfọdụ ijizikwu ọbara mmadụ were achụ aja ihe ndị a niile na-egosi na aja ọbụla nke eji ọbara wee chụ na-enwe ihe nkọwa pụrụ iche onwe ebe anyị na-aga ka anyị ghọta ihe a ka ọbara anyị uru aja ọbụla nke a kwafuru ọbara efu na aja aha kpalitere elu àjà ahụ pụrụ iche n'ihi na ọ bụ na ile anya na-agagasị n'akụkụ ebe dị iche iche dịka n'ime obodo ma n'ime ebe obi ndị mmadụ ị ga-abụgasị àjà a chụrụ ụfọdụ ji mmiri ụfọdụ ji ihe ụtọ na ihe ọṅụṅụ na ihe gbasara dị iche iche ma ihe oriri etinye n'ọba ma desia n'ebe iro gbara mkpị na abụ ma ebe iro gbara ịtọ ma ebe iro gbara ịnọ ka e wee chụọ àjà ihe ndị a niile bụ iji wee dọrọ ma iji wee sọpụrụ ụfọdụ mmụọ na ajọ ihe dịgasị n'obodo ahụ mana ihe ndị a niile bụ aja mmadụ na-achụ iji wee kpere arụsị ma iji wee yọọ ụfọdụ ndị ụfọdụ ebe ike na-adịghị iji wee yụọ ha biko ka ha medobe maọbụ ka ha ghara ịkpa ike dịka etu ha si wee chọọ ịkpa ihe ndị a niile na-eweta na mmadụ na adahụ wee na-agazi n'ụzọ ihe enweghị isi n'ọdụ n'ihe ebe nzọpụta na-adịghị chineke wee gosi anyị nke bụ ụzọ mgbapụta ọ bụ na ile anya na akwụkwọ ọpụpụ ebe chineke ji aka ya wee gwa ụmụazị israel si ha chụọ àjà were obere nwa atụrụ wee chụọ àjà ha gbuo obere nwa atụrụ a ha were ọbara ya wee tee n'ọnụ ụzọ ha n'ihi na mmụọ nke ọnwụ ga-aga n'abalị ahụ mgbe chineke chọrọ ha nzọpụta ọbụna anyị mara ọbụna anyị gụọ akwụkwọ akwụkwọ ọpụpụ anyị ga-afụ nkọwa chineke nyere ha mgbe ha mere nke a mgbe ya bụ mmụọ ọnwụ na-agafe n'ala ijipt o gburu ndị ijipt niile ihe ọbụla bụ ọkpara na ihe ọbụla bụ isi mpụta n'ala ijipt ma ihe ma atụrụ ma mmadụ n'abalị aha na bụ mmụọ ọnwụ gburu ha ma ndị nke nwere ọbara a n'ọnụ ụzọ ha bụ bi na goshen bụ ụmụ israel ọ dịghị ihe ọbụla nke mere ha ma egwu ha ma atụrụ ha ma mmadụ bi n'ime ha ha nwere ndụ nke a wee gosi anyị na chineke maka o si akpa oke na ndị na-efe ele ma ndị anaghị efe chineke maka o si azọpụta ndị nke kwere na ya ọbụla dị mgbe mkpagbu ọbụla dakwasara ebe ọbụla nọ n'oge dị ugbu a mkpagbu ọbụla ọsọ ya na-adị ọnwụ ọbụla ọsọ ya na-adị mfu ọbụla ọsọ ya na-adị chineke eburu onye nke chineke chineke na-egwughị akara nke nzọpụta n'ime jizọs kraịst n'ihi na ndị nke kwere na chineke ihe mkpagbu ma ihe mbibi ma ihe mberede adịghị eme ha chineke were ọ na-agba ha oge nke dị iche ọ sị na ndị nke dị na zayọn ha na ha ga-adị ka ugwu zayọn nke ugwu gbara ogirigiri eregede nke kesịrị chineke wee nye anyị mgbe o mesịrị nke a wee wepụta ndị juu ndị izrel n'ala nke ijipt na-enweghị ntụpọ ọbụla o wee nye anyị ọkpara ya bụ jizọs kraịst nke bịara wee nwụọ n'obe nke kalvarị wee wupụo ọbara dị oke ọnụ ahịa iji wee gbapụta anyị iji wee chụọ aja nke kasịrị aja niile ka ọ chụsịrị aja nke a o ji anụ ya na onwe ya wee chụọ ọ dịghịkwa aja ọbụla nke ga-apụta ịkarị aja nke a n'ihi na aja nke abụọ aja kachasị aja niile n'ebe anyị gụpụtara akwụkwọ nsọ mere ka anyị mata na e nwere agha nke dị n'ime eluigwe mgbe agha nke a dị ndị a webilite imegide ndị nke kwere ekwe na ndị nke na-eso nke chineke ma a sị na ọbara nke nwa a eji ka ha ji wee nwee mmeri ọbarakwa site na okwu ọnụ ha na okwu ịgba ama ha nke a na-egosipụta na chineke wuji ọbara ya nke nwa ya bụ jizọs kraịst were agba ndị nke oge were alụrụ ha ọgụ were nye ha mmeri were agọzi ha were na ihe akụ akụ na ihe enwe enwe ihe ọbụla nke na-ata nchara ọbara nke a na-asachapụ ya nje ọbụla nke kachasị ma nke si na adịghị agbaghara ọbara jizọs kraịst nwụfu n'obe nke abalị na-asachapụ njọ a ị na-enwe mkpagbu nje ọbụla ọsọ gị nọ n'ime ọ bụ na ikwere pụta na njọ ahụ wee bịa kwute jizọs kraịst o ji ji ọbara asachapụ eburu onye nke amụwụrụ ọzọ eburu onye nke asachapụrụ mmehie eburu onye nke debara afa n'akwụkwọ nke ndụ ọ bụrụ ọnyanya bekwasa kwụkwasa ukwu ọbara na nyanya ọbụla osi n'isi ọdịnaka ọdịnime arụ ọdịnime afọ ọdịna ụzọ ebe ọsọnya dị kpọkuo aha na ọbara jisọs kraịst ị ga-afụ mmeri pụrụ iche ị ga-afụ nnwere onwe nke pụrụ iche ị ga-afụ nghọta nke pụrụ iche site n'ime ọbara ị ga-abụ onye nwere onwe n'aha jizọs ike dị n'ọbara jizọs kraịst ka anyị na-ekwu okwu ya ike dị n'ọbara ọ na-emegbu ndị ajọ mmụọ ike dị n'ọbara ọ na-emegbu ndị ihe nzuzo dị iche iche ike dị n'ọbara jizọs kraịst na-eme ka mmadụ pụọ n'uru nke kachasị ihe niile ọ na-enweta nwere onwe ọ na-ebuli elu ọ na-eme ka mmadụ bụrụ onye nke chineke mgbe ị na-agagharị n'ime mmehie mgbe ị na-amataghị ebe ị na-aga kpọkuo ọbara jizọs kraịst ọbụna ikwete onye kwere ekwe ga-eketa oke onye kwere na jizọs ga-edeba afọ ya n'akwụkwọ nke ndụ kpọkuo ike n'ime ọbara nke a afụ mmeri nke pụrụ iche mmeri ka ndị ochie ji nweta ọbara dị n'ime ọbara jizọs kraịst ha nwee mmeri ebe ọ bụla ị nọ ọbara nke a adịghị ata nchara ọ dịghị agwụ agwụ ọ dịghịkwana egwucha egwucha ọ dịghịkwana emebi emebi mgbe ọbụla iji ọbara ị ga-abụ onye nwechasịrị ike niile ị ga-abụ onye nke ebuliri elu ị ga-abụkwana onye nke nwere onwe na mkpagbu ọbụla ma ụdọ ọbụla ka ekwentị kere gị kpọkwuo ike si n'ọbara jizọs kraịst a mgbe ị na-akpọ okwu na ike dị n'ọbara jizọs ị ga-ebukọ n'ụzọ mara onye jizọs kraịst bụ ọ bụ na ịmatazie jizọs ọbara ewe dịrị gị ire ọbara ewe mee ka ị pụọ n'uru ọbara ewe mee ka ị bụrụ onye nke dịrafe n'akwụkwọ nke ndụ wulata isi n'ebe ọbụla ị nọrọ gịdị ugbu a ka mkpọkụ chineke si ya na ịbịawo ịnabata nwa ya ka ike dị n'ọbara wee jere gị ozi ka ike dị n'ọbara wee lụọrọ gị ọrụ ka ike dị n'ọbara wee kwara gị ụzọ wulata isi n'ebe ọbụla ị nọrọ gịdị ugbu a akpere chineke onye nwaanyị na chineke anyị ekele dịrị gị n'okwu gị nke pụtara ihe n'oge dị ugbu a lee ụmụ gị ndị a e e na ndị oru gị ndị a ndị nke ụlatara isi onye nwanyị mere ha dịka nkwa nke ikwere na akwụkwọ nsọ si wee dị ọbara jizọs kraịst sachaa ha deba afọ ha n'akwụkwọ nke ndụ nyekwana ihe udo nke si n'ime gị pụta n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme gị onye nke kpere ekpere a n'oge dị ugbu a anyị kelee chineke n'ihi na ịnatawo iru ọma chineke ọbụna dị n'ohere nke a iji wee bụrụ nwa nke chineke na ndị nke ya bụ ala eze na ndị nke debara afọ ha akwụkwọ nke ndụ ọbara jizọs hichapụgo afa gị n'akwụkwọ nke ọnwụ bido n'oge dị ugbu a na-ebi ezi ndụ na-agụ akwụkwọ nsọ nke chineke na-atụgharị iche n'okwu ya na-ekpekwa n'ekpere nwekwana okwukwe na olileanya na mgbe n'ikpeazụ ị ga-eketa oke pụrụ iche n'ihi jizọs kwara gị onye nwaanyị eme ụmụnne m olu ndị a olu nke a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị laif Word Radio Ministry matani na unu nwee akọ mgbaama ka anyị kparịta ụka na ihe nghọta na ihe iji wee too chineke oto unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 mgbe unu na-eme nke a chineke gozie anyị nche niile ka udo nke ya na kachasị udo ọbụla dị karịa ka ụwa na-enye dịrị anyị n'oge dị ugbu a ruo mgbe anyị ga-afụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen